why is it that people will not just do genuine business in this world kedu ihe nwere ndị mmadụ ee ama nnọkọta mee biznes dị genuine ichuzo na scamming ka ị na-eme ee ichuzo na ị na-edupụ ndị mmadụ ị na-egwu ndị mmadụ wayo ka ị na-eme onye ma this woman nwaanyị a ka furu ka mmadụ post video na eh, platform anyị mgbe were dis ka anyị ike nwa ka wepụ nwaanyị a a ka ọ kwụsị na ya ya four children post this video na my platform because na nọmba the woman adịghị ya number onye rekọdịrị the video adịghị na the video people wee got to my page wee were number m na-akpọ m ma ndị nọ outside ma ndị nọ na Naịjirịa na-akpọ m na achọrọ inyere nwaanyị aka na nwaanyị awụ onye Igbo na ekwesịghị hapụ ya na this condition na akụghị inyere aka oke some people si m send aka na maka send ego m si mba onye chenyekwara m ego let me verify and get the woman number first nwetara the woman nọmba mme interview ọ the woman the real then bido post hazie information about the woman post akaụntụ na-akwụnye ụgwọ direct na-akwụnyara m ụgwọ na ka emewere investigation ọ bụrụ na ihe iwọchibe vidio ebe nwaanyị a ekwu e, okwu e, ụmụ na anọ ayọ ayịyọ na alaba international market na Lagos watch the video good morning uh, madam biko afọ m bụ Nwokedoka ọbala anọ na alaba international na uh, ele transfọma ah, n'ime afọ ebe a apụtago m last week fụ nwaanyị a na mbụ echebu m ihe wayo ma ọ bụ ihe a na-eme na Lagos mana apụtakwa m n'ụtụtụ akwụkwọ nwaanyị a ọ dị m heartbreaking wesọ ka anyị yọọ ya utu Anambra ka ha nuke n'onu nwaanyị a ma nyere nwaanyị aka madam biko kedu afa gị chinyere onye onye ebe ka egbu ebe na Anambra Agụrụ ebe ka di gị nọ ọ nọ na Anambra ọ na Anambra ka ị nọ wee mụ ụmụaka wee kpọrọ ha wee bịawa Lagos di gị na ịkpọ ha bịawa Lagos ee di na-alụ Maka na ihe mere na bụ na nwaanyị a nọ na-enye ụmụaka ala mgbe nọ n'elu shọpụ mfụcha ha wee sị na ihe a bụrụ na mmadụ ama nkulu nwa mmadụ bịa n'ebe ya ala that is what touched me nji wee mee nyawụ vidiyo mana a na ọnụ ejikwu mma ka eji ekwu njọ ọnụ eji mak good ka eji amak bad nya akwụ m n'afọ m nwoke dị oke ọkpala wee na-ayọ igbo niile wee na-asị unu biko na nwaanyị a abụrụ ihe okwu na ọ bụ ka ọ bụ na obodo ọ sị na ya si na ya na ọgbụ obodo o si na nwaanyị wụ na nwaanyị wụ nlentị ka a sị na ha na-ele ntị nwa wee na-emenya ụwayo ndị igbo ahụ nụrụ m fọmatị nke fọmatị nke a karịrị mụ adala m fọmatị a mana ana m ekene unu ma na-ayọ unu na onwere akaụntụ m nyere anybody ka e wee nye nwaanyị ego wee na-ayọ onye ọbụla na-asị na ya afụ vidio na ya ata eme ihe ọ ya eme biko nwaanyị abụrụ ọrịa maka na the end of the day our appointment ya sị na ụkwụ na-egbu eto na afọ na-asị ya from afọ na-asị ya yesterday friday ka anyị nwee final appointment ka m bịazie na bia bịa na-etie nwaanyị wee sị mụ na nwanne ya nwaanyị anọrọ na ọ na ọ pụta na ha ga-akpọ m nwanne ya nwaanyị wee pụta afta ka anyị mego so many investigation kọntaktị ndị obodo ọ kpọchara afa they give us very good data na ọ bụrụ onye be ha and na ama na agba na ihe ahụ biznes ọ na-eme na amaala onye ọwụ so biko na nwaanyị adụrọ real nwanne ya a anwa ọsụ na ọ nọ na nke na orire wee kpọọ m na fon ka mụ na nwaanyị nwere apọịntmentị na satọde ka m bịa ka m nwetara ya ego ndị mmadụ wetara na shop m wee sị ya nye nwanne ya nwaanyị fon ka ọ daịrektị ya ma ebe m ga-abịa fụ ha ebe ọ sị na ọ mara adreesị nwanne ya nwaanyị wee kwaba m iyi wee kọwa ọnụ niile ọ na-akọ <clears throat> wee sị ya na anọ ndị ori ka ụnụ so ụmụnne m biko na anyị ghara akwụsị ime mma igbo aghara akwụsịlata ime mma ụmụazị anambra steeti anyị akwụsịlata ime mma nyabụ ana m ekene ụmụ igbo niile worldwide na kọlụ ha na-akpọ to mek sure na nwaanyị a enulatara ya ụlọ wee na-asị unu biko na nwaanyị awụrọrị mana ekene unu n'aka m bụkwa nwanne unu nwoke dị ụkọ ọkpala ekene m unu ụnụ nwaanyị bụ jos ichụzo na ị na-agụ ndị mmadụ wayo ka ebe o si nweta ụmụazị na-anụ ahụ doskirikiri ụmụazị ahụ if anywhere for this man make sure you arrest ya arrest this man this man need to provide those four children ụmụ that's that's innocent four children oge provide ya gwa anyị ebe o si nweta those children and ka mara ka those children ka dịkwa ndụ ka ọnwụgwọ ihe mere those children because nwa mmadụ nwere obi ime ụdị ihe a o nwere ike ire ụmụazị ahụ ere eh? kudnsesi e ihe na-ewebe iwewu na ọnwụ onye igbo na-echu afa ndị igbo ihe eji mara ndị igbo nwunye na-eme hosụlụ bifo ndị ugwu ka eji ihe ayọ mara ndị ugwu ka eji iyi ihe ayọ mara mana kịta na ndị igbo werezi at biznes igbo eji hustle mara igbo eji ịchụ ego mara ịchụzi ịdị lezi n'ụwa gị ịchụzụ ịdị lezi ịchọghị ịrụ ọrụ na nwa iwere ụzọ aghụghọ arasị na-asị ndị mmadụ ego ha onye ọbụla fụrụ nwaanyị enyi wee fụrụ nwaanyị a nwude nwaanyị a arrested this woman this provide those children